Ụsa nwaanyị na-eme ka nwoke ụsa tinye aka n'ihe ọjọọ. nwaanyị na-eme ka nwoke tinye aka n'ihe ọjọọ. A man filled with lust about females easily gets entangled in evil things.